And I am here to tell you to make your research. If you don't find out na ya wee bụ afọ alụsị ndị Kenan, burn me alive. I wee tufuo arọbụ n'agụ dịbe nna gị bụla arọbụ n'agụba onye ọzọ. Exodus 25 verses 18. Ọ and thou shall mold me two cherubim. Verse 22. Upon it I Chukwu will stand. Onye ọbụla hụrụ ozi a tụsara ya n'ihi na okwu ahụ ọtụtụ na-asa anya asị maazị dibịa ekwuola ya tinyejara ndewo gị onye ma na-ege ntị ma na-ekiri ekiri ebe ị nọ ugbu a bụ na sim.si ha asịrị fm onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagere akụkọ nke anyị ji wee bịa taa nwanne anyị nwoke bụ onye nke ama dịka maazị dibịa agwala ụmụ igbo okwu wee sị na aha ahụ a kpọrọ yawe nke ndị ụka ndị otu kristi na-akpọku abụghị chukwu okike abịa ama. kama na ọ bụ aha otu arụsị nke dị n'ala Kenan o kwuru nke a dịka ọ na-agwa ọha na okwu n'otu ọgbakọ nke ndị otu ama dịka ejirimara Igbo hibere n'obodo Aguleri ya bụ ọgbakọ bụ ọgbakọ ehibere iji wee kwalite ọdịnala Igbo ya na ihe ndị ọzọ dị iche iche nke ndị Igbo ji wee biri dị ka o siri kwuo ọ sị na ọ bụ sọsọ onye Igbo bụ onye eriri eri wee sị na mmiri nọ n'ala nna ya rụrụ arụ ma gaa n'iru wee gawa ije kpee ekpere na mmiri nọ na mba Jọdan dịka ha nwere nkwenye na nke nọ n'ala ndị ọzọ bụ ala nsọ ya bụ maazị dibịa nyere ọtụtụ nkụzi ndị ọzọ miri emi na ya bụ ọgbakọ bụ nke nọ n'ihe onyonyo a nke anyị si ka anyị wetara unu chi a ogologo kwa dị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka mma ka i oche gị kpụdobe nso ka anyị nyonye anya na ya bụ ihe onyonyo wee hụ ka ya bụ nkụzi si wee gaa n'obodo Aguleri ya mere a sịla na Solex si kama lere onyonyo ya I've challenged my Israeli friend that I can prove to you that Israel abụrụ afọ obodo ebe ndị Israel bi tata ihe a na-agba ya bụ ọpa kemet and they introduce three deities a na-ekpelụ pastọ kwuru okwu o wute m na ọ nọrọ that reverend bidoro oziọma iwe odi m na-arụ mgbe ọ na-ekwu ya ọ sị na Yahweh must be worshipped and I am here to tell you to make your research if you don't find out na Yahweh bụ afọ alụsị ndị Kenan burn me alive i wee tufuo arọbụnagụ dịbe nna gị bụla onye ọzọ Exodus 25 verses 18 ọ sị gị and thou shalt mold me to cherubim verse 22 upon it I Chukwu will stand to commune with thee unu ga-akpụrụ m alụsị na abụ n'elu ya ka mụ bụ Chineke na-agbakwasị ọkpa agwa n'okwu. omenala Igbo abụghị ekpere alụsị ma ife bụ alụsị maka na ya dị ekpere alụsị anyị na agụdị alụsị The cherubim is a medium through which we communicate to Chukwu. Alụkwụsị is the two word that gave you alụsị. Ihe na-akwụsị alụ na-eme ajọ ife. But before the concept of alụsị, o nwere ife anyị na-akpọ ọrụ ọkala. Ọrụ ọkala bụ the energy summation. Ife anyị na-akpọ ya bụ ọrụ ọkala isi ogidi. Ọrụ ọkala bụ isi ogidi. akọpụlụ ya tinye na baịbụl si gị ndị igbo si gị n'isi na-adị ebu ogidi mee gịnị bụ ogidi ogidi eme gịnị ọrụ ọkala bụ ogidi ka ndị ọcha akọpịlị tinyere gị na baịbụl si gị na ụza fụrụ ka ebu aka of covenant ọfụ ka ọ na-ada otinye aka ogidi mee gịnị kedu ebe ogidi ndị igbo dị sọọsọ onye igbo ka onye ọbịa gwara ya na ebe nna ya dịrọ nsọ na ala nsọ ya dị n'ala Izrel sọọsọ onye igbo ka onye rom bịa si ya na rom bụ ebe dị nsọ sọsọ onye igbo si na ndị ofeke na-amụrụ chineke dị nsọ karịa be anyị ijebe river jordan na-ekpe ekpere mana agba na-abịa ezu na ọma adị onye mere unu ife a unu na-ahụ ihe efu n'anya na-atọkwa okwu ụwa sam 4 verse 3 the Egyptian gave credit to our ancestors unu na-ahụ ihe efu n'anya na achọkwa okwu ụwa ị maghị onye ịbụ ịbụ na ịkwere na mmadụ na-anụ ụwa na onye nọ n'ụwa na-agwa gị eziokwu ana m onye mbụ mbụ asị na anyị na-eme dibịa echee na ịgwọ ọbụ gịnị bụ dibia the word dibia is from two words di abịa in the word in Igbo language di is a master or expert dichi mean an expert nwere multiple yams onye na akọjiri jiri nne mgbọ dịọka ụmụ ọka onye ụmụ na n'ebe a ọka onye na-akpụ ụzụ onye ọka dịọka an expert n'ịkwa nka mmadụ wee saya ọnụ wee gwa gị ife bụ di abịa nke nyere gị dibịa the word abịa is knowledge wisdom and understanding nye ka e ya abịa ama meaning ama bụ ịgba ama to reveal the revealer of wisdom knowledge and understanding nsị gị na chukwu okike abịa ama bụ onye mma ihe niile nke kaja eme eme na nke ya eme abịa ama abụrụ abraham i can say this boldly without asụ anya o nwere ife ndị igbo na abraham I will defend it with my blood. I'm calling United Nations to come to Aguleri. We do a Kimba Ibuku, or and Nale Jansuka. If they don't pick out a civilization older than Egypt, burn me alive. Unama ronyo nubo. unu bụ. Mgbe ebighị ebi gara aga ka anyị na-eje elu n'ụwa niile na-eme ka ụwa niile si n'isi pụta. Iwe bịazi agwa nkịtị onye ọzọ menyuo ọkụ gị. Twelve sons of Jacob. Ife ebe a bụ according to nna this is this obi of ages obu ụga the obi of ages not obu ụga dị obu ụga obi that have stand the test of time obu ụga obu of ages and they gave us a cheap lie genesis forty six sixteen. and the man called God has his son called Eri ọ bụrụ anyị nwa ka ha na-ekwu they are trying to mimic our history so that they will give us a fake identity ị mara onye bu ndị Igbo bụ ndị gboo metụ nwanne gị aka sị na ndị Igbo bụ ndị gboo ịnọ na mgbe ebighị ebi kala aka ụwa niile na-achụ m ka egbuo kedu ibe a na achụ m ka egbuo emelụ m osi sisa n'ụwa niile n'oyibo mụrụ Bini I repeat I repeat and I stand to be quoted Igbo mụrụ obodo a na-agba idu ya mere mgbe anyị na-ata ịta asị ka akụkọ idu na ọba unu atara ya n'ịta to recount ka e wee lote ife ndị nna anyị ochie gabigalụ mgbe ndị ọgisi ụwa gwụrụ anyị mana ị mara onye bụ asị gị na eze chukwu emeka eri si idu wee pụta ma ọnịcha ado na idu ado na idu ọ onye ọnịcha n'ebe a enu kwe si ke na akọrọ ga agụ edufa si chi ibu uwe nata ndị ọcha wee bịa kpọrụ slaves apụta from brazil na ndị ọzọ don pụọ ya establish a new kingship just like what we see in uk today the royal house of the uk does not belong to uk have you heard it before na queen elizabeth abụrụ england queen elizabeth bụ onye germany they imposed their kingship against the english people and their ruling Some it is na Nibu. Farm and Oprofa, whereby. The ancient Hebrew people came from Hebrew kingdom, present day Adumeri, passing through the Abana Abiyosu to Amambala, entering Orimi, diversing their activities all over squares of the Africa. And you tell me in East Israel, yeah, to Mapone Ibo. Fúwọ́nù òbí náà máa bá ń bá nílẹ̀ ní Yéṣu kù láàfin ilẹ̀. Ẹ bá àbúrò dúró ká. The Obi that has stood the test of time. Obu that have stood the test of time. Ife ya na Igbo na ya asụ mana enwere m eme maka na-akpọ ndị asị unu nụ na na ya amalụgo onye anyị bụ m Israel onye Israel wee wepụta ka ọ m ọrụ si ya nwa anụ ofe m ọrụ ji ọfọ ka ị ya achụcha ọrụ akwụ nke ọbụ ọrụ akwụ akpaghalị nsị abịadugo ka m gbaọlụ ya alụ mkpochasịghalị alụ ajebezie but Bara not made any teaching unu ana-asị m mechie ọnụ kedu ife njide taa nị I am challenging ndị Igbo world ana m asị onye ọbụla bụ onye Igbo ndị niile bụ ndị gboo build me a school of research ka ngosi unu ebe unu si and in five years ọ bụ na ada awe kọmputa n'ala Igbo burn me alive. I hereby conclude my statement. aha ọkụ ikirichala ya bụ ihe onyonyo onye ụwa gị onye na egara akụkọ ụwa m ị marala netu anyị si eme ya deere anyị ebumnuche gị otu isi hụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ daalụkwa gị onye na-eso ebụrụ ya esonye ekelekwa gị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ị mara na nke o ji kacha mma Nke taa bụkwanụ mbụ ị na-ahụ onyinye anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram ka ị na-ahụ ihe onyinye a pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyinye pịara m sọbskraịbụ ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị nwee ike na-enweta ihe onyinye ndị ọzọ nga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na Twitter ka ị hụrụ ya bụ ihe onyinye pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma atọ ọkụ ma igbo ọma njem ọnụ igbo mụrụ nze ọzọ ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwa tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na-apịrị m aka na share button ya mara gị mma onye nke m udo dịrị unu